Foreign Service Institute, Ibo Basic Course, Unit 21. Dialogue for Listening. Ndụ ọ were mkpụrụ osisi taa? Ọ krasị a aga ebia taa. Onye manị ma ọ ga-mbịa? Jee onye kwụwala ụzọ. ọ ga-ewe ya a ọgwụ gị ka anyị kpụrụ ọnụ ugbu a unu chere Sam agaghị bịa ọ dịghị kama nọrọ ọrụ ọ dị mma olee ihe unu chọrọ ịzụ zụọ anyị epele ube were ka ị chọrọ ngwa were ego gị Dialogue for practice with build-ups. Mkpụrụ mkpụrụ mkpụrụ osisi mkpụrụ osisi ndụ ọ ga mkpụrụ osisi taa ndụ ọgụ ga mkpụrụ osisi taa ọkarasị a ga-ebịa taa onye emani ma ọ ga-mbịa ọkarasị a ga-ebịa taa onye ma ọ ga-mbịa ile ile ịkụ ịkụ onye ịkụghala ụzọ ọ ga-ewu ụzọ ọ ga-ewu ya a a ekpo ekpo ọnụ ọnụ a ọ ka anyị kpụrụ ọnụ ugbu a a ọ ka anyị kpụrụ ọnụ ugbu a unu chere Sam agaghị bịa unu chere Sam agaghị bịa kama kama ọrụ ọrụ na ọrụ ịnọ ọrụ ọ dịghị kama ọwa ịnọrọ ọrụ ọ dịghị kama ọwa ịnọrọ ọrụ ọ dị mma olee ihe unu chọrọ ịzụ ọ dị mma Olee ihe unu chọrọ ịzụ? Ube, ube. Zụọ ihe epele ube. Zụọ ihe epele ube. Were ka ị chọrọ. Were ka ị chọrọ. ngwa were ego gị ngwa were ego gị Dialogue for practice without build-ups. Ndị ọgụ iwere mkpụrụ osisi taa. Ndị ọgụ iwere mkpụrụ osisi taa. ọ asị a ga-ebịa taa onye manị ma ọ ga mbịa ọ a ga-ebịa taa onye manị ma jeela onye kụwara ụzọ ọ ga-ewe ya jeele onye kụghala ụzọ ọ ga-ewe ya a ọ nweghị ka anyị kpụrụ ọnụ ugbu a a ọ nweghị ka anyị kpụrụ ọnụ ugbu a unu chere sama agaghị bịa unu chere sa agaghị bịa ọ dịghị kama ọwụ nọrọ ọrụ ọ dịghị kama ọwụ nọrọ ọdụ ọ dị mma olee ihe unu chọrọ ịzụ Ọ dị mma, olee ihe ị chọrọ ịzụ? Zụọ anyị epele ube. ube. Were ka ị chọrọ. Were ka ị chọrọ. Ngwa. were ego gị ngwa were ego gị Dialogue for comprehension. ndụ ọ gị were mkpụrụ osisi taa ọ krasị a ga ebia taa onye manị ma ọ ga mbịa jeela onye kwụwala ụzọ ọ ga-ewe ya a ọ gị ka anyị kpụrụ ọnụ ugbu a unu chere agaghị bịa ọ dịghị kama ọ wee nọrọ ọrụ ọ dị mma olee ihe unu chọrọ ịzụ zụọ anyị epele ube were ka ị chọrọ ngwa were ego gị End of Unit 21